ilu maka ewu ịmụ nwa n'ọgbụ a proverb about a goat giving birth on a leash ndewo the lesson for today is titled ilu maka ewu ịmụ nwa n'ọgbụ a proverb about a goat giving birth on a leash But before we start, we're going to look at five key words we'll learn from this proverb and its explanation. And these words are okenye, okenye, adult. Watakiria awola okenye. This child has become an adult. Okenye, adult. Ewu, goat. Ewu, goat. Ewu a dị ime. This goat is pregnant. Ewu goat. Ọgbụ ọgbụ leash. Ọgbụ leash. Nkịta nọ n'ọgbụ. This dog is on a leash. ọgbụ leash itinye aka itinye aka is to intervene or to help biko bịa tinye aka n'ihe m na-eme please come and intervene in what I'm doing intervene itinye aka kwụsị stop. Kusi. stop. Kusi ihe i stop what you're doing. Kusi. stop. And now for the proverb. So the proverb goes like this. Okenye anaghị anọ n'ụlọ. Ewu amụọ nwa n'ọgbụ. Okenye anaghị anọ n'ụlọ ewu amụọ nwa n'ọgbụ An adult does not sit at home and watch a goat suffer the pains of childbirth on a leash. So essentially, what it means is when a goat is tied to something and then you see that goat going through labor, that it's there's no point leaving it to suffer the torture of childbirth while being tethered to a place. Okenye anaghị anọ n'ụlọ ewu amụọ nwa n'ọgbụ. Okenye anaghị anọ n'ụlọ ewu amụọ nwa n'ọgbụ. An adult does not sit at home and watch a goat suffer the pains of childbirth on a leash. And one explanation for this proverb is onweghị onye maara ihe ga-ahụ ebe ihe na-emebi. Hapụ itinye aka kwụsị ya. Onweghị onye maara ihe ga-ahụ ebe ihe na-emebi. Hapụ itinye aka kwụsị ya. No responsible person would see where something is going wrong and not intervene or stop it. So essentially, uh, anyone with um, common sense or mature, anybody that's mature, can't see um, a goat going through um, pains of childbirth or, or labor and then not realize that the, the, the goat needs freedom to be able to deal with um, the rigors of childbirth. so ọ nweghị onye maara ihe ga-ahụ ebe ihe na-emebi hapụ itinye aka kwụsị ya no responsible person would see where something is going wrong and not intervene to stop it. So the proverb again. Okenye anaghị anọ n'ụlọ, ewu amụọ nwa n'ọgbụ. Okenye anaghị anọ n'ụlọ, ewu amụọ nwa n'ọgbụ. An adult does not sit at home and watch a goat suffer the pains of childbirth on a leash. And the five key words we've learned from this proverb and the explanation are okenye, adult, ewu, goat, obu, leash, itinye aka, intervene or help. Kosi, stop. In conclusion, always remember that practice makes perfect and that each effort you make brings you closer to your Igbo language and culture learning goals. Call Messia. See you on the next lesson.